ọ na-ewute m na ụdị ọgọ m gọtara ụdị nwoke bịara lụọ nwa m nwaanyị bụ Osinachi onye Anambra onye ụkpọ na-ewu ụdị ihe hụrụ n'ebe nwoke ahụ nọ ama m na ụdị ihe ahụ dị n'ụwa kemgbe ọ bịara na be m ya lụrụ Osinachi Osinachi Nwachukwu kemgbe ọ bịara lụrụ ya nwa m enweghị udo mụ onwe m enweghị udo o were ya dịka ohu onwe ihe ọbụla o jiri ya wee kpọrọ ọ na-eme ihe ọla masịrị ya nke hụ na nwa m agara di bifo m ahụ ya anya ọ nọrụrụ 8 years fo nwere anya m na-abụ ya ọ gara dị mgbe ọ mụrụ nwa di ya agwaghị m na ọ mụrụ nwa ọ ndị ọzọ gwara m na ọ mụrụ nwa ndị yara m nọ n'ebe ahụ bụ ndị maara ya bifo elụwa dị kọrọ m na nwa m mụrụ nwa wee kpọwa nwa m jụwa ya ọsị na ọ eziokwu na ya mụrụ nwa wee kpọwa di ya di ya sị na enyere ya nsogbu na ọwa otu ya si chọọ ka ha ga-eme wee jụọ ya si a otu isi chọọ ka ị ga-eme na nwa m m bụrụ ọnwa ite naanị isi na ọwa otu isi chọọ ka ị ga-eme na ọ jọrọ njọ ọ dịghị mma wee jụọ ya si ya maka o si mbọsị ọ na-abịa na abịa m na ya hụ ya pastọ wee nabata ya mana mgbe ọ bịaziri mewe omume ahụ were jụọ ya ajụjụ si ya ọkwa gị si m na ịwụ pastọ a wee sị m ka gịnị wee mezikwanụ o ji wee kwuo okwu a wee ya ihe ahụ ọ hụkwara mbụ ọ bụzikwa ihe hụrụ ugbu a ọ m na onwe ha ụgwọ wụla ya ji m na ya alụọla nwa m wee sị ya na m ga-abịa na ọmụgwọ ọ m na ya achọ nkwa ịhụ m ama abịarara ilere ya ọmụgwọ ọbụla na o ji wee kwụcha okwu a wee gba nkịtị kpọọ nwa m nwaanyị bụ Osinachi di gị m chọrọ ịbịa ọmụgwọ nwa m nwaanyị wee sị m kedu ihe di ya kwuru esi ya na ọ sị na ya achọghị ịhụ m asị m biko mụ hapụwa wee gba nkịtị ndị mmadụ na-akọrọ m nwa m anaghị ekwe akọrọ m ihe ọ na-agabiga ndị mmadụ na-akọrọ m lekwe ihe nwa m na-agabiga mgbe ahụ ọ mụrụ nwa nke mbụ omedekwa ya metụrụ ime nke ọzọ ofu onye anyị ri ya bi na ya dị 74 n'ikere road Ụmụ ụmụaka ibe ya wee kpọwa anyị anyị makwara ihe anyị ga-eme n'ebe o si na chi na anyị bịa mee ya mgbe kpọwa osinachi mgbe m kpọrọ ya wee jụwa ya sị ya Kedu ka gị na di gị si anọ ọsị mma mana ọ ihe m ga-ajụ ya na ha enweghị nsogbu dị tele o wee ime nke ọzọ mụọ ya mgbe o ji wee mụzie ya wụrụ ọnụ ya kpọwa m sị m bịa na agụ egbu ya na onwe onye na-eletakwa ya ya na-ata ahụhụ na ihe Pita na-eme ya na ọ karịrị akarị meela anya n'elu lee anya na o wee kpọwa anyị e, sị ya na peter si ọwụ na ya alaghala ndụ ya alaala ọnwụ wee kpọwa ada m nwaanyị e. sị ya bịa biko ya nyere m aka aga mara ka esi kpaghachite osinachi kee nke kwana na mmadụ alaghala ndụ ọ laala ọnwụ mgbe anyị e ji wee kwuchaa ya ada m wee kwee na ọ ga-aga ejikere jikere gawa Abuja ruo na Abuja were kpọrọ ya lọta nwa ya nọ na 3 months ya kpọrọ ya lọta na nke ahụ ọ mụrụ nnọ 2 years ha nyere ha wee nọdị nọgide a year and three ya bido chọtawa ya ma emeghe ọnụ si ya ebe isi na nwa m na ọ naghị na ndụ ọlalụ na ọmalụkwa na be ọzọ ama nlụ unu lụrụ alụ ezuole osinachi wee meghe ọnụ ya aga m ekwu eziokwu wee sị m mama na chineke si ihe ekekọtara onye atọsara ya na ga-alaghachi si ya alaghachila kama ịlụọ di ọzọ ọsị ya ha alụ di ọzọ na ya alụọla gbaa akwụkwọ o nwekwaghị nkewa ọzọ ya nwere ike inwe mgbe o ji wee kpụchaa ya n'obere oge di ya achọtara ya ya duru ya laghachi Abuja ya bidokwa n'ebe ihe ahụ ọ na-eme ya amaghị m ebe ha bi n'Abuja ime nke mbụ agaghị m ọmụgwọ nke ịbụ agaghị m ọmụgwọ ọ naghị achọ iji anya ahụ mụrụ ezinụlọ m anyị ọ dị ndụ nwụrụ anwụ ọ maghị ọkpara m nwụrụ ọ bịaghị mgbaru oruhu nso ele chineke m anya wee bido ịrịa ahụ mgbe m bidoro ịrịa ahụ o si na chi wee jekwuru m na-eche yọwa ya sa biko ya e nyere ya aka anya dị ya mkpa ịkpọta mama ya ka ya leta mama ya n'ahụ ọkụ na-enye ya nsogbu na di ya sị na ọma mbata n'ụlọ ya maminache were gazie onye jee yọwa Pita Pita wee kweta mbịa mgbe m batara na be Pita ihe m nọrọ na be Pita otu ọnwa ya achụpụ m chụọ mụrụ nwa m nwoke anyị si ebe ahụ wee pụọ kwara ngwongwo anyị Amarachi nwa m wee kpọwa ofu nwaanyị wee ejima ya si ya biko ọ mara otu oge si were gaa kpọta mama ya na Peter achụpụrụ anyị ya ga-akpọta ya ọ mara ebe ọ ga-edewe ya dewe ya nwaanyị delta nwaanyị delta were gbara bịa bịa buru anyị oge anyị n'ụlọ ya n'ụzọ ebe ahụ wee na-aga anata treatment nọdụ ebe ahụ two months wee lọta kemgbe ahụ nwa m gara di na be Peter ọ bụrụ na owo taa ka esi alụ di ọ kara m mma na nwa m alụghị ọlụlụ dị wuru mụ ụdị nke Peter nke kachasị mụ na ọ sị na nwa m ga-alahụ na ndụ lala ọnwụ mana n'ụbọchị nke tata ọ na ọnwụ ka nwa m ọnwụ ka nwa m nwụzikwara nwa m bịara bido ọrịa ọrịa na jenụwarị ya metụ ya nwa obere ya kwụsị ya ya rute na febrụwarị ya mere ya metụkwa ya kwụsị ya a na-aga na-echeki ihe niile a na-eje labụ eje ihe niile a na-eje onwe ihe a ihe ọbụla a e gara onwe ihe a na-ahụ mana na ọ tata tata ka m ji ntị m na-anụ na Pita si na nwa m bụ kansa mana Pita na onwe ya jikwa ọnụ ya na-ekwu si na onwe ya ahụ nwa mụrụ ọnụ ya na-ekwu na onwe ya ahụrụ mụrụ nwa m kọrịrị akụkọ nwanne ya ahụ na onwe Wednesday onye na-agbakpara nkata anyị abụọ kpara nkata ọ na-asị m mama n'ụzọla n'ọnwa obere isi na awa ya mana ya chọrọ ka ya laa ihe m hụrụ karịrị m kama na ọ ka ikpe dị n'aka onye na-ahụ na ihe na-ahụ na nzuzo n'agbanyeghị na nwa m na-ata ahụhụ na-agagharị ụwa niile na ego na ibelata onwe ihe Pita na-arụ ka ahụ anaghị ewute m mana nwa m ga-eji obiọma na-aga ihe ndị a niile ọ ga-anọ n'ime ya tie ya ihe ọ ga-anọ n'ime ya kọọ ya ọnụ ọ ga-anọ n'ime ya mee ihe anaghị eme eme nwa m a na-edi ya nsị nwa m ngwa na nwoke a ga-egbu o ya ekwu ọ m na ya ekpebielela ha ya ga-alụ na ha ga-echenji sị ya ụdị mmadụ ya makwa mma ọ ga wee ruo n'ụbọchị ụnyaahụ wee bịa nweta osinachi onye na-abụ kwuchara okwu na Wenezde ọkwa Wenezde m bịara kpọọ ya ya aza m o ji zachaa m ma sị ya kee ka ị e mere mma mana ya dị mma sị ya na ị ga na-adị na-aga n'iru na-asị chineke ekele dịrị gị onye mere ka nwa ma bụkwara onye nwere onwe ya ihe a ka m na-agwa chineke wee kpọọ ya shia na chineke anyị ga-enye ya ezigbo ụtụtụ n'ihe ọ lụrụ na nsogbu adịghị o wee sị m mama na onye nọọsụ chọrọ onye nọọsụ chọrọ ileta ya emechaa ya akpa achụm na maka owe oge ehihie erute n'oge uhuruchi ọkpọghị m kpọwa ya ọza ya chechi ya fụọ mkpọwa ya ọza ya mgbe kpọwa amara si a ejima gị kpọọla ya ọsị m na ya akpọ ya a na ọ gwara m na ya ga-akpọ m mana ọ m ihe Pita na mmere nwa m aga m akọcha na Chineke kere eluigwe nke ụwa ka onye maara ihe o nwa m mgbasa ahụ kpọrọ m bụ Pita jiri kpọọ m ebe 8 nke abalị mana nwa m nwụrụ n'ụtụtụ ndị mere ka m mata na nwa m nwụrụ ọ ndị nwaanyị igbo yara na abụ na-adị na mma onye mere ka mmata na nwa m nwụrụ ọ sị ya chitere ya nri nwaanyị wee sichaa nri wee buru nri na-aga erutezi ọnwụ na o si na chanels n'ebe ọ nọ wee wụziere ọnwụ nwoke a wee kpọọ m ebe etu ọkụlọkụ mana mgbọsa anụrụ na o si na chi nwụrụ na-akpọ ya ọ na-ekwe epik fon mkpọkọta ya kpọkọta ya kpọkọta ya pik phone ya wee rute ebe eti ahụ ọ bịa kpọọ were nọmba osinachi kpọọ mpike ya wee sị ya ka eke unu mere ọsị m na ha dị mma sị ya ka ekwenye maka ụmụaka ọsị m sị ya ka e maka osinachi ọsị m na osinachi osinachi gawara ebe oge ehihie osinachi gawara ebe ekwanụ na ha mụrụ amụ chi ihe anyị kwuru imeela na ya ọkwa isi na ọla ha na ndụ ọlala ọnwụ na chineke ga-ekpe ikpe a nwanne ya nwaanyị chọrọ ya gawa ọ gaa hụ ya mgbe ọ na-arịa ọrịa o kweghị na ọ ga-abata n'ụlọ ọgwụ ọ chọpụrụ ya nwanne ya nwoke nọ na Abuja nwanne ya nwoke ga-eleta ya ọ chụpụ ya nwa m ana ya ka ebe leta nwanne ya nwaanyị ọ naghị ekwe anyị anụrụ ebe a na-ayọ ya si ebe ụmụaka ya pere mpe ha fụrụ ya ka onye aka na-eleta ya ọ sị ya ngwara anyị na ha na-anyị ya ya agwaghị anyị na ya ma nwuo na ọ ya maara ka ya si eleta n'eziokwu n'eziokwu ọ na-ewute m mana ọ naghị ewutebiga m oke n'ihi na chineke maara ihe niile ọ maara ihe niile ebe ọ ụdị mmadụ m ka ọ hapụrụ ụdị mmadụ a pete Nwachukwu nwere bịakwute asị m chineke n'ime ihe niile ya nara ekele ụmụaka ịnọ nwa nwaanyị mụrụ since a mụrụ ụmụaka ha amaghị mbe m akpọtabeghị ha even one day karịkwa mgbe a ha pere mpe m gara were fọsụ kpọta ha mama mgbe ha dị bụ ụmụaka asị ka ha bịa n'ụlọ m ọsị ha na mama na nwaanyị ejikọrọ m njikọrọ anyere ya ata m afọ mmụsa na-eji mee wedin nsi enugwu abụrụ wedin na agawa ọkpọ chineke emeaka musa na-erepụ hom n'abalị ahụ ya wa afọ ntara this man bụrụ ihe anụ aga no netwọk imeke kọnekt ebe m na-eje nwere ozi eji ga-emechakwa mmiri onwe ya ha ada mmụọ gbakpọrọ m kpọrọ mbe ha ebe ha ebe ha nka nọzi till the following morning wee gawazie wedin na ha emecha ihe niile first issue enwere ngalaba nọ m na agacha Abuja nkata ọfịs anyị ga tren na Abuja nata ma sista kpọọ m si m biko m na-ekwe na chọrọ igbu ya na ụmụ ya mgbakọ ọ mụtara nwa izi mbụ ya na nke ịbụọ pempe ọ chọrọ igbu ha meta anụmanụ anụmanatazi Enugu nọtara akọrọ mmanya sandensi nekwe nekwe nekwe ihe na-eme mecha na with my money nga Abuja jekpọnata osinachi kwụrụ osinachi ụgwọ nwa nke nke mụa edunata ya anyị na-ama ya nnọọ yi ha ndị afta ya nọchara ihe nọ Peter wee bịa bịa bịa yọ bịa yọ kpọrọ mmadụ ọkpọ pastọ Tony nọbụ wit nke pastọ Neche na nọọsụ now with pastọ Neche ihe ọkpọ another pesin wee bịa bịa yọ ọ mụ blame ndị a nyere ya that day by ma my father ka nụ ya nyere ya mgbe ahụ emechicha afta ya ndị kesatụrụ ihe niile nke ahụ aga then after that one ga a na-aga my sister na-aga n'ihe anụ a ọ mụrụ nwa izi mgbe ọ mụrụ mama agaghị ọmụgwọ Peter kwere ka ọ ọmụgwọ mmụọ nke ịbụọ emada agaghị ọmụgwọ Peter kwere ka ọ bịa ọmụgwọ ihe bụ nne eritebe nwa ya nọ mmadụ eriteghị ya n'aka Peter kama ọ na-akparị akparị mmụọ nke ịtọ emada agaghị ọmụgwọ mmụọ nke ịnọ emada agaghị ọmụgwọ ụmụ ino si na chi mụrụ three boys and a girl agara ọmụgwọ ya Peter Kaobi deny ya my mother her rights as nwaanyị mụtara nwa one day na village my mother wee kpọọ Osinachi na phone na-akpọ Osinachi Peter Peter big phone mma chefu ihe ahụ ihe Peter si my mother kụrụ onye na-akpọ my mother sị na mmụọ Osinachi ọsị mmụọ Osinachi bụ onye onye bụ gee ihe bụ na mmụọ Osinachi odinaya na ọ bụzi mmamụ bụ ịmụta Osinachi Osinachi n'elu wee daa esina bụrụ my mother bụ ihe mụrụ Osinachi gịnị na ọ na-achọ Peter achọrọ iji anya fụ my mother ma eji mee ya o ma mụ amụ nwanne m niile nwa ọchọ iji anya wee fọ nke na Abuja the same thing ọ na-ekwe ọ na-ekwe iji anya fụ onye ọbụla bụ onye ọbụla si from ebe Osinachi ọ mụrụ Osinachi a na-egiri ha anya na-egiri I called my sister Osinachi Osinachi gị na Peter na-ese okwu metụnogoro nke gị Peter nọrọ nke ya ọ bụrụ na onye anaghị ese okwu bet jos ka mama isi agaji ya oyi my sista bụ onye udo o si na chi bụ onye udo ọ naghị achọ nsogbu kama ihe a ga-ese gị na na-abụ ọsị gị jide ya nọrọ onwe ya osinacha bụrụ onye nsogbu osinacha kwụrụ gwa my fada osinacha kpara agwa my father ọnya ndụ osachi my sista biri wee nwụọ ọ ka dị m ka ọ na nrọ aghọtabem m ihe na-aga oyi na-atụ m Pita Nwachukwu afa mba osi Amarachi Grace Eze ejima mba osi na chi Nwachukwu Pita Nwachukwu bụ ihe na-anụ ya ọ Glorious Singers Program ga-eje na Pita wee fụọ Osinachi na Abuja wee sote so ya ọ dịka a ga-asị na ha si ya ya so onye a ewere ya tinye n'ime ndụ onye a ka enweke destroy ya ndụ a mana obi ụsọ mbụ na ihe Chineke che n'ime ya ha destroy nwunye ya n'ihe niile ọ na-afọ jirikwa ya na-eje Pita Nwachukwu mgbe ọ fụchara mụ na o si na ọ fụrụ anyị ọ na-arụ nọmba m na-akpọ Osinachi Ekworo na Peter Nwachukwu ga-anụ ya Osinachi na-eshi ọnwa Ekworo Peter Nwachukwu na-akpọ m na fon m biko m ọnụ ya my sista ka o kweta ya ọ gwakwa m dịtị nsị na ọ bụrụ m nọọ ya nwa ọ dịrị mgbakwa nso Osinachi na m aghọtarakwa dis man aghọtarakwa m ya ka nsịfụ ya aghọtarakwa m aghọtara m ya mana ọgụnwa ka ọ dịrị anọtakwa ihe niile a na-aga dịka gasị na ihe na-emechakwa aghasa anọtụkwa obere dị manụ bidokwa ọzọ ihe o meziri ihe meziri atlas ka m amarọzi ihe ọzọ bụ na ya na osinachi akpawago ọ bụrụ kọship ka eji enwe nọtin nwere na ọ bụla eme the next na ha ekwetego ome nke ome nke a ọ dị close ọ na-akpọkwa m na fon mgbe ahụ tili ruo mgbe o nwetara ihe ọ chọrọ ụgbata ozugbo ofili na ego dị ọsụnye ego ome ihe niile pịa pịa pịa kwụ ụgwọ isi mee ihe niile agba nkwụ ozugbo agbachara nkwụ Peter ji ọsịkwa nọmba m egen ebu m my sister ụzọ wee nụọ dị ya wakporo m akwa anyị na abụghị yi white anyị chaghị white anyị kpacha na o mechara m na m ga ya rụzie na nke ya di ya ekwerozi ọ dị m bụ onye nkasi obi m that day maka na mama m dị elu otu a ga-emecha mee m n'ụwa na m ga-emecha mma n'akụkụ nwanne m bọsọ na-eme wedin Peter sị kama ọ ga-abụkwa m eje onye ọzọ onye ọzọ bụ ihe another person bụ ihe mere kpọrọ Osinachi akwa the day a ga-eme wedin na nda Saturday ka m soro ha wee jewe ụkpọ anyị amara chọọchị one small room nwanụ ka a nọ wee mee the wedding usoro di ma na-akasikwa m obi na-ebe akwa akwa ka m na-ebe na-ekiri my sista na-ebe akwa mechaa ofu ebe ka mkpụkpụ di m na-akasikwa m obi afta ihe niile ọsịkwa m anya nawa nata jon wee bidozi ya mkpọ my sista Peter ọmankwụ ya zara ya tiruo mgbe m dị mme nwa izizi m mgbakosinachi dị ime nwa izizi ya ahụ adịrị ya ọkpọrọ ya bịa redima hospital dị na opposite St. Prince ebe a Abakaliki Enugu ebe a ebe a nke Osinachi bịa ọ bụrụ dị ya kpa Osinachi nke hospital anyị ma ebe a nke ọ na-abịa wee bịa ebe a nọrụ around 12 o'clock n'ime abalị ka Peter ji bịa kpọrọ my sister ndị hospital kpọọ m si m na nnekwara dis man ya ha amakwa ihe na-eme na ọ bịakwa bịa bụrụ my sister n'ime abalị adị m ime nwa m wee ihe a wute m n'ụtụtụ ụtụtụ dịrị ime kpọrọ nwa m na nwanne m nwoke elija. anyị na anyị agba wee soro ruo na be prince ụkọchukwu na na ndependence layout si pita pụta pụta ọ chọrọ igbo si na chikere pita pụta pita ekwere pụta nkwa gate ndị sekuriti n'ebe ahụ si mmadụ mụ hapụ pita mụ hapụ ya na dama nwe ka ndụ ya dị mụ hapụ ya si ya ya pụta ya anụnụ na ọma mgbukwe nwanne m ya pụta ka ọ gwa m rizin o ji mee ụdị ha ihe a ka m nọ na-eme awesị m nawa na brọda kpọrọ m anyị nawa na-arụzie n'ụlọ nchewe enweghị ihe ọzọ m ga-eme ọ bụrụ ireta nwanne m na ekpere na-ekpekwara ya ekpere chineke emekwa ebere osinachi dịrịkwa ọnọdụ swai nna akpọ osinachi osinachi ama m pik ya pikiri a na-emekwa ihe a megide megide pita kpọrọ ya na abụja mechaa mụọ nwa amaghị m nwee ihe mma ihe niile na-agakwa nne dịkwa ihe niile Peter wee sị ihe Peter gwara m na ya ga-ekewa mụ na my sister na ya ga-ekewa mụ na my sister hai okwuo destin nche na egwuregwu m jee convention anyị na Abuja ruo ebe ahụ nọrụ na-abịa si my sister na m na-abịakwa ọ sị m gwa di ya mkpọ di ya ihe dis man sịrị m anọ m na moto moto ndị dunamis chata anọ m na azụ moto ejiro m ego notin nọrọ ebe ahụ na azụ moto wee kpọọ dis man na nna abịa ihe Peter sịrị m you on your own are not coming to my house go and repent isi ya na nsogbu adịghị anyị akpata oyi wụọ m mbịa convention ahụ nọrọ ebe ahụ onwere onye mma ejighị m ego m ji eri nri ahụ ọkụ na-eme m ahụ ọkụ na-eme m now Peter the wicked ahụ ọkụ na-eme m nwere ihe ma ga-eme aka echibe dị m ike mgbe ahụ nọrọ ebe ahụ ma sista ifu m di ekwe ya nọ n'azụ ebe nna nọ fụ ma sista ka ọ na-abịa ofu m ụba agwa ha makpoo ma ma sista enweghị ike ichi nri wee butere m di ya ekweghị ya ka o bute m nri onweghị onye mma onwe onye ga-enye m nri ebe ndị nọ m na-apụ tọilet ofe oche ka ntụko ụkwụ m zachacha ụtụtụ ya don chance ebe akpọrọ m after that one after that one mechaa na ukwu another one chikwa nwụ na nga bịa ịwa bụ ihe ji aka ya one minista minista ọ arrange esi m usoro ha bịawa usoro ha bịa abịachakwa m nke ọzọ wee na ọ soro ha bịawa usoro ha wee bịa nsoro ha wee bịa da won na moto rute na ha drọpụọ m ha bacha jee ozi na họtelụ ha mụ bụrụ akpa m pụta nke a bụ sekọnd kọnvenshọn na abịa bụrụ akpa m pụta chụkorosi ebe ahụ anọgidezi m chijie emechago agbasago nchụkorosi ebe ahụ onwe na onye ga-enye m nri eji ọkwa m ego nwere ga m nri andị nke ahụ m bịara dịtụ ka ọnọdụ si wee dị ka ihe si wee dị ejedị m doje gwa di m ka m na sị m na m ije convention mbịa nọrụ mana ofu ihe chineke mee dat day chineke jos chọrọ imere onwe ya ha mbịakwa that day my sister sị m na ya chọrọ ka anyị egwu Peter amarọ maka na ọ bụ na Peter ma ọma nkwe that mbanye shola pụta e, e, e, onye nwe ndị onye Augusta ekwu eme pụta ha chene pụta sị ma be strong si yes say I'm not afraid adị m kwadobe that day say na ụjọ ada atụ m mpụta oru akpa anyị wee pụta dịka my sister na-atụ ụjọ mana my sister pụta wee bee akwa so ihe akwụkwọ na-ebe so na anyị nabụ mechara wee kwụrụ wee gụọ egwu maka na peter si na ọma mme n'ụwa so na ọ bụrụ na ndị kiriri egwu a gafụ ma o mechara wenye anya ya elu wenye anya ya ọgụ gidere egwu osisi mụwa pikie ya maka na adịgo m redi mpike dị egwu akwa ka ọ na-ebe ọ pụta si m ọbụmobie m ọma ka anyị mechara so na anyị mechara wee pụtakwuru gụ egwu bie m ọma si anyị suwel ọ na-ewuzi ebe niile anyị mbọsị nka ka m ji nwetazie mmadụ ozugbo nje nwa akwadotere m si ihe ọbụla ọ ga-eme ihe otu ọbụla ọ ga-abụ m kwadotere wee jee jee soro jee mgbe aka na-ebido a na-ebido glory dị m ọfụ nsi god m ga-egbu 100 seats afọ na-enye m nsogbu afụrọ m nri na-eri onwe ga-enye m nri na-eri ọcha a n'ọcha na ya nwe n'ebe ọzọ m ga-anọ nke akwa sekọnd taim oke na sekọnd taim bụ na ebe ndị si na-anọ onye ọbụla na gbaga mgbago ebe ahụ soro ha jee ebe ahụ butukwa ofu oche nọrọkwa ebe ahụ ụtụtụ ahụ eli morning the new site ka a na-eje ruo ebe ahụ si chineke na ga-ebu 100 seats 100 seats ahụ ka m bụwe na-ebu ya na-ebu ya katapila e, e, e, na amakị onye ọbụla na-ebu je na-ebute oche na-ese first day a ga-aba na the new site na-ebu ya timburu 100 ihe nwa na-eme ma afụrọzi m ya buru ya onye nyere m ego that day nyere m ego m mechara je na nke pastor victor eh, reverend victor mark reverend victor mark petrol na glorious singers nyere m ego mwepụta were gote gote plantain gotechakwa ihe wee rie nri that day megide ha mechachaa ya n'ụtụtụ ya my sister wee kpọọ m wee sị m mụ bịa anụnụ ka mụ ka anyị ji ebe ha Peter wee si ya mba o na straight to Peace Park and my sister sị na ya chọkwanụ ka mba peace nye ndị peace na ana ya like ya Peter wee sị na ọ ya Peace Park Israel wee bụrụkwa sị na nwere ihe ga-eme m mkpa dị m si anekwa peace ka peace a na-agba ihe ọ na-agba na-agba ihe ọ na-agba na-agba ihe ọ na-agba anyị rute Enugu anyị Enugu Chineke ekele dịrị ya nsị Chineke ekele dịrị ya na ihe o ji wee bụrụ chi ama m ebe m ga-ebido kwuwe ama m chineke ebe aka god nọ kwuo anansụọ m bupute m ama m bikọ na sị na god na m ga-ebu 100 seats na m ga-eso ibe mba na site a amarọ m maka ya nwa ebe aka god wee anansụọ m ebe ahụ mụ na my sister iguke egwu ọnụ anyị na-abọ pita wee fọrọ ụtụtụ wee taa omekwa ọzọ wee ruzie mgbe e mechara ihe niile arụchara ụlọ a na-achọzi a na-ekwede anniversary abịa m another convention kam na di news site si arụgodo unu nyere afa m shọla si m nye afta nke ahụ emechaa mgbe ọbụla m chọrọ ịbịa m ya na ga-etinye afam tinyekwa mgbe si na anyị na-abụ ga-agụkọ egwu anyị akwachaghị akwa anyị akwachaghị akwa anyị ga-eyi izu akwa ahụ eyiri ozi pete ekporozi that day na anyị na-abụ ga ya mgbe bata tụkọrọ na-eche my sister na-eche my sister ihe ọzọ bụzi na my sister kpọọ m nnabịa nnabịa nnabịa mma na denja dị ka ọ dị nnabịa si ya ụda na-eche gị the next thing bụ na broshongo pụtasị mama mama hold yourself mama hope you can get alone I say yes o wee sị m na Peter Jide nwa drive n'iru gate jide my sister gbuo ya sọ kpọrọ ya tiachi na moto gbachikwu ya n'ụlọ gbachi my sister n'ụlọ kpọchi ya n'ụlọ si na chi abịarozi abịarozi sọsọ m guzi dị egwu nne dịkwa ihe a niile na-eje njekwa iwe my sister yọwa m njekwa iwe yọwa m i jee program ka ije e na Lagos unusual praise ọsi eh, kibọdụ si ekwekwana ka anyị na-agba n'ọkọ na ọ bụrụ na onye ọbụla wọchi dị program ka afụ na nnọfa a ọ sị na chi nọfa a okporo na anyị na-anọkọ ọnụ onwe ka anyị na-esi bekọ ọnụ eh, eh, kibọdụ sasị mama shift mama shift mama shift i don't want trouble onye ọbụla na-eze ya eze everybody na-eze devil peter beast ọ sị mama shift mama shift now distraction everywhere my sister bụ otu a ka ọ dịka nkụekwu ma dress na-eme everything si ma smile m mana ihe ọ na-agabiga ihe niile gaa mechakwa ya anata nke ahụ ihe niile a na-aga n'edikwe my sister bie n'ugwu amakwu ya bịa na be anyị ahụ abịakwa mee ya o burukwu ya pụọ sị m na ya chọrọ ịnọ n'ụlọ Peter na-emewa ya obi ọbịa kpọọ m na fon sị m na Peter na-emewa ya obi ọ mbọsị nke ọzọ na Peter were mọbụ wee kụọ ya mọbụ ọ pịara ya mọp Pita jide Osinachi ọ na-eti ya ihe Osinachi bịa ọ na-aha ide ya sọsọ nke Osinachi mepere ọnụ wee gwa m mgbe ọ mụrụ lasị nwa ya Pita chụpụrụ ya n'ezi wuchi nwa okwu n'aka ọnwa ya nwoke si na windo chinye ya akwa okpuchi oyi nọ na-atụ ya nwa ya nwoke si na windo wee nye ya akwa okpuchie nwa ya okuru nwa ya na ọ na-ezi Osinachi na-emepe ọnụ maka na ọ mana ọ gwa m na m ga-agwa my mother ana ọma ndị nwa ya Pita si na anyị nwụrọ mmadụ ya ga-emechi osinachi ihe na onwere onye ga-ekwu okwu Pita na-eme ya na-echi ya ọ na-anagide ya n'ihi eluigwe n'ihi ebe ọ fụrụ ọ na-eje ọ na-anagide ya esi osinachi pụta mmadụ bụla na-agwa ndị ọ na-akparị na fon ọ kparịcha ọkọcha ha ọnụ osinachi ji ọ na-ayọ bifo osinachi na-eje program ego abụ ego na akaụntụ Pita o nwere nke o jechara wonde osinachi wesị m na ihe Pita mere ya na nna m n'ego ha kwụrụ ya 40,000 ha nyere ya mana ndị emekwa ọfụma na nye Peter narị demond kpọ ya onye oshi funarịa demond kpọ ya onye oshi Peter nwere ihe ọ na-eme is doing nothing osinachi yawa ga-agwa osinachi ebe ọ ga-eje program ka ọ ga-eje osinachi aka ejego fa ọ Peter na press ya down yawa na-agwa ya ebe ọ ga-eje ebe nke ọ si eji o jewe bifo na-anata ego pete ego na akaụntụ o sinacha na ego ochere m ike onye my sister ego my sister na-ayọkwa m ihe a niile o mekọwara mechacha ya mee ya ma ọ nachi kpọrọ my brother kpọgotie the only person one boy anyị nwere n'ezinụlọ anyị na-achọ ka ọ ga-esi mee ọ nọ na geto na Abuja geto ka obi afụrụ m ebe emeri chukwu emerie ofu nwa nwoke fọrọ anyị bika nje na Abuja n'ime gota n'ime geto geto gota nwere onye na-enyere ya sọsọ ihe emere nwere ọ na-eriru na ihe a na-ekwu kịta ma mmadụ amarị ya sọsọ ndị ọzụ emeri echiche na nri emeri echiche na nri jizọs o nwere ihe dị eji eri dị nri o ihe dị emere eji eri dị nri nwesị ebi iswel abụrụ ndị ahụ otu abụgara osinachi osinachi wee fụ dị ndị wee dị hapi

a na-erute ebe a Pita bara m mba na mbịa na biya na m agwara ya nsi asaa na adị m sọrọ na m amara na m ga-abịa nna ya biko ọ bụrụ na Pita ga-ekwu eziokwu ihe a ọ ga-ekwu otu a ka m na-esi ya gbaghara ihe ọbụla ihe ọbụla gbaghara ihe niile ọ sị na anyị che na anyị ga-egbunwu ya na anyị chọrọ iti ya na ampit na ya mara na ya bụ strong man ihe a ka Pita na-ekwu na-aga ebeta ebe batrum na ya mara na ya bụ strong man na anyị che na anyị ga-egbunwu ya hai mgbe sikwa e nna ya ka na-akpe nna m gbaghara n'ọzọ mgbe pita mere oziri maka ji kpọzi ya pita ọga pita wee sị m si na mụ si na wee dọkata aka nnọgide ebe ahụ ọ m si ebe a pụọ mụ na my brother na anyị pụọ na ya chọrọ ka anyị pụọ na prịnsị ụkọchukwu na-abịa na ya chọrọ ka ọfụ anyị wee sị ya na m abịakwanụ for prince na ọkwa for my sister na ọ ọbịanụ ka m pụwanụ ọ sị m no na anyị bụ na achọ dị ka ofu anyị my sister wee yowe ya si ya Peter kedu ihe na-asịkwa na ha pụọ prince abịabeghị ọ bụ na prince bịanụnụ ha pụwanụ o bido shout one ha si wee ga-agwa ihe ya ga-eme na ọgụwa ga-agwa ya ihe ya ga-eme na ya kwuchi kwugharịa my sister wee si oke na ya dị sorry ofu ihe ahụ ọ na-ayọkwa ya si ya na ya dị sorry si ya na ya dị sorry yọọ ihe a nwoke e kpọrọ kpọchie obi si anyị pụọ nsị na mmadụ apụkwa nsị okwu enugwu ka nsị bịa kịta si ya pete nwe ihe mmerụ gị maka njọ si onwe ihe mmerụ gị maka ihe a gbagotego m nsị onwe ihe mmerụ gị ọsị m na ya ekwuchago ma sista wee siwa m biko si m biko anyị gawa o wee jiri obịa si ya pete ị na-agbawa m obi otu a si jide efe maka ka o si na chi o si na chi mmadụ nwa m osisi mmadụ ayi si wee jide aka na efe ya ọ sị na abụghị onye nsogbu ọ na-eme ka nna m ime ya ọkwa m na-enye nso mana ime ya dị nesiri ga-eji mana ihe ewute ọ ga-ebewa akwa o jide aka n'obi si apịta ị na-emewa m obi otu ọtada aka n'ọnụ eze ị na-emewa m obi pita ụtada aka n'ọnụ eze ya n'ọnụ ị na-emewa m obi ị na-emewa m obi